AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa n'obi ụtọ ka m na-anabata gị n'ụbọchị taa gị nwanne m nwoke nwanne m nwanyị. onye mụ na ya na-atụgharị uche n'ezie ana m arịọ amara nke Chineke n'isi ezinụlọ gị ana m ekele Chineke ebe ọ dị ukwuu onye mere ka anyị dị ndụ onye mekwara ka anyị nwee mmasị izukọ ịtụgharị uche n'okwu nke ezinụlọ gịnị bụ isiokwu ahụ nke anyị ji bịa ọ bụ agaghị m agbaghara ya enweghị m ike ịgbaghara ya gịnị kpatara eji welite isiokwu a mgbe na-adịbeghị anya ana m agafe n'ụzọ mmadụ abụọ guzo na-atụgharị okwu ihe naanị m na-aghọta bụ agaghị m agbaghara ya agaghị m agbaghara ya ọ dịghị ihe ga-eme ka m gbaghara ya ma bịa ghọta na ọ dị ihe e mere nwaanyị a. na onye a ya na ya na-atụgharị okwu na-achọ ime ka ọ ghọta na o kwesịrị inwe mmụọ nke mgbaghara ma nwaanyị mesịrị obi ya ike sị agaghị m agbaghara ya ị maghị ihe nwoke a na-emeela m m na-achọ gị n'ụbọchị taa gị nwaanyị mụ na ya na-atụgharị uche ọ bụ gịnị pụrụ ime ka ịsị agaghị m agbaghara ya gị nwoke mụ na ya na-atụgharị uche ọ bụ gịnị pụrụ ime ka ịsị agaghị m agbaghara ya lee anya n'ezinụlọ anyị ọ pụrụ ịbụ na nwoke ekwesịghị ntụkwasị obi ọ pụrụ ịbụ na nwaanyị ekwesịghị ntụkwasị obi ọ bụ ihe mwute mgbe mmadụ abụọ hiwere ezinụlọ ọ dịkwaghị onye n'ime ha ga-azara ibe ya ahụ ma nwoke ma nwaanyị ya mere ọ na-eji ara ahụ mmadụ ịsị ka m gbaghara ihe dị otu a ụfọdụ ụmụ nwoke ndị hiwere ezinụlọ anaghị ama ihe kwesịrị ha ime ụfọdụ ụmụ nwaanyị ndị a kpọrọ ndị nne bịara ilekọta ezinụlọ anaghị ama ọrụ dịrị ha dị ka nne nke ezinụlọ mgbe ọ dabara otu a n'ezinụlọ abịa nwee ihe ịkọ achịcha mgbe ahụ ọ ga-abụ akọsara onye a akọsara onye a ụfọdụ n'ime ndị a na-akọsara nramahụ a n'ezie anaghị ama otu ha ga-esi wee baa n'ụka dị otu a enwee udo ma gị onye mụ na ya na-atụgharị uche achọrọ m ime ka ị mara sị ọ bụrụ na ị nweghị ike inwe mgbaghara mmehie nye di gị ị nweghị ike inwe mgbaghara mmehie nye nwunye gị ọ dị mfe na ị ga-enwe mgbaghara mmehie ebe ụmụ nke batara n'ezinụlọ dị lee mgbe gara aga ọ dị otu nwoke nke nwa ya kpasuru iwe nwoke a were mma akwọchara mma a mụrụ mma na-atụ ire zamzam achụ nwa ya chineke mebere otu nwaanyị gbapụta si ya nna anyị ukwu biko nna anyị ukwu biko ka ahụ si ya nna anyị ukwu biko ọ dị ihe mere nwoke ahụ ji daa enweghị m ike ịkọ mgbe nwaanyị ya ji na-ajụ ya sị nna anyị ukwu gịnị ka nwa mere ya si ya nne anyị ukwu ihe m chọrọ ime ka ị mara abụ rịọ Chineke ka nwa gị ghara ime gị ihe nwa mere m n'ụbọchị taa mgbe ụfọdụ n'ezie anyị na-enweta onwe anyị n'ọnọdụ dị otu a nke anyị ga-enwe ike sị anyị apụghị ịgbaghara ma elee anya n'ezinụlọ nke a na-enweghị onye pụrụ ịgbaghara ibe ya ọ dịghị ha ga-eme mmasị ka ọ dịwa ma edie ya ụdị ụmụaka dị aṅaa ka ị na-azụlite ụmụaka ndị a ewebatara n'ezinụlọ gị ha pụrụ ịghọta na ọ dị ihe dị ka ịgbaghara mmehie ụdị agwa dị aṅaa ka ụmụaka pụrụ ịkpa n'ụlọ akwụkwọ ụdị agwa dị aṅaa ka ụmụaka pụrụ ịkpa ala? kedu ụdị ọzụzụ ị na-enye ụmụ gị mgbe mgbaghara mmehie na-adịghị n'obi gị nke a bụ otu ihe mbụ ị ga-ejide aka ihe nke abụọ m chọrọ ka ijide aka bụ na mgbe ọ bụla na-agbagharaghị mmadụ mmehie ọ ga-ara ahụ ka agbaghara mmehie nke gị ọ bụrụ na ị chọrọ ka nke a doo anya nke ọma mepee akwụkwọ nsọ n'akwụkwọ Matiu isi isii amaokwu nke iri na anọ na nke iri na ise leba anya ebe ahụ mara ihe ọ na-ekwu ọ bụrụ na anyị bịa n'akwụkwọ abụọma isi iri na itoolu amaokwu nke iri na abụọ gịnị ka ọ sị akwụkwọ abụọma isi iri na itoolu amaokwu nke iri na abụọ akwụkwọ abụọma isi iri na itoolu amaokwu nke iri na abụọ ọ sị mmehie emehieworo na-amaghị ama onye ga-agbaghara ha gụọ m na onye ikpe ihe nzuzo niile na-amaghị ịgụọ na nkega nke iri na atọ ya ọ sị gbochikwaa oru gị na mmehie nganga ekwela ka ha na-achị m mgbe ahụ ka m ga-ezu oke lee gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ onye iro na-emejupụta obi m na nganga ma ewee sị apụghị m ịgbaghara ọ bụ nganga bụ ihe na-eme ka isi ị ga-esi aṅa gbaghara ihe dị otu a ọ bụ ibuli onwe onye elu mpako ọ bụrụ na ego na akwụkwọ abụọma isi iri abụọ na ise amaokwu nke iri na otu ị ga-achọpụta n'ebe ahụ na David si Chineke ma obi iko ma ọ gbaghara ya n'ihi na mmehie ya riri nne jide nke aka ọ bụ ya bụ ihe kpatara Chineke ji sị gị weenụ mgbagharịta mmehie nye onwe unu n'ezinụlọ unu gbagharịta n'onwe unu mmehie n'ihi na dịka anyị gụrụ n'akwụkwọ abụọ isi iri na itoolu amaokwu nke iri na abụọ ele anya n'ime ndụ gị mmehie ndị a ndị zoro ezo juru n'ime m n'anya ndị mmadụ enwere m ike ịbụ onye ezi omume ma n'anya Chineke ihe niile gba ọtọ n'ihi na chineke na-ahụzụ ihe niile ọ bụ ya mere o ji sị nwee mgbaghara ebe nwaanyị gị dị nwee mgbaghara ebe ndị agbata obi gị dị nwee mgbaghara ebe ụmụ gị dị nwee mgbaghara ebe di gị dị ile anya n'akwụkwọ Jọn isi iri na asatọ amaokwu nke iri na asaa ị ga-achọpụta na Pita onye ya na Jizọs Kraịst na-agakọ njem n'otu ntabi anya mgbe Pita hụrụ ihe ka anya ya Pita ṅụọ iyi si na ya amaghị onye Jizọs bụ ya gọnarị ya amakwaghị m onye bụ n'ihi na nramahụ apụtala gịnị mere jizọs kraịst ka m esi aga m agbaghara pita ya agbaghara pita yọchasị ya pita mee pita bụrụ onye a na-anụ aha ya gịnị kpatara ị pụghị ịgbaghara nwaanyị gị mee ka nwaanyị gị bụrụ onye a yọchasịworo n'iru chineke na n'iru ndị mmadụ gịnị mere ị pụghị ịgbaghara di gị ka ọ bụrụ onye a yọchasịworo n'iru chineke na n'iru ndị mmadụ nke a ka Chineke na-achọ n'aka mụ na gị ka anyị nwee obi mgbaghara nke mmehie leba anya n'ezinụlọ anyị onye inye aka ahụ nke a kpọrọ nwaanyị gị ka o kwesịrị ịbụ onye nlekọta nke nwaanyị ka nwoke kwesịrị ịbụ ya mere gị onye mụ na ya na-atụgharị uche ana m arịọ gị nwee obi nke mgbaghara mmehie n'ihi na ị pụghị ịgbanwe di gị nwoke apụghị ịgbanwe nwaanyị ya ị pụghị ịgbanwe onye ọ bụla agwa ndị ahụ a na-akparịrị ure Chineke sị ọ bụrụ na ị gbaghara ya mmehie ga-enye Chineke ohere ịrụ ọrụ n'ime di gị ịrụ ọrụ n'ime nwunye gị ịrụ ọrụ n'ime onye agbata obi gị udo ewechi ya mgbe ị na-aga njem n'ụzọ dị otu a ka Chineke nọnyere ma gọzie gị obi dị anyị ụtọ otu Chineke ji na-edo onye okenye eze nlewemchi anyị na-arịọ ka ịhụnanya Chineke bara gị ụba ka ahụike na ogologo ndụ bụrụ nke gị n'aha Jizọs amen imeela na ndụmọdụ nke ezinụlọ inyere anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at gmail com awrnigeria at gmail com ma ọ bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo com onye ọma na-ege mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ezi enyi m n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya ezo ọbịbịa ya bịara ọbịbịa ya bịara onwe ya ọbịbịa ya anyị nọ n'ele anya nkwa ahụ anyị nọ n'ele anya tutu ọ bụrụ eyi ọbịbịa ya ga-emerizu ya onwe ya mata ọbịbịa ya ga-emerizu ya mata ọbịbịa ya ga-emerizu ya ọbịbịa ya ga ịgba mata ọbịbịa ya ga ya onwe ya mata ọbịbịa ya ya meriri so chiderele n'anya ya ọbịbịa ya meriri so ngozi igwe mata ya ọbịbịa ya meriri so ya onwe ya mata ya ọbịbịa ya meriri ụtụtụ ọbụla ehihie remọ anyị ma na chineke ga-abịa anyị nọ na-ele anya jizọs unu emeela ndị Seventh Day Adventist Church Choir Aba District unu emeela na abụọmankunu nyere anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi mara na ị nwere ike ige ozi ọma nke taa na awr.org chekwụta itinye asụsụ Igbo ụmụnne m n'ime Jizọs eji m aha onyenwe anyị jizọs kraịst na-anabata ka ha abụọ mmadụ niile bụ ndị na-ege anyị ntị si na mgbe rue na mgbe n'ụbọchị dị taa ihe anyị ji emere isiokwu na-asị kpachara anya ikpe dị kpachara anya ikpe ka anyị hụdata isi anyị n'ekpere onye nwe anyị anyị na-arịọ ka isi n'okwu gị doo anyị nsọ ma si n'okwu onye anya amamihe nke zuru oke ibi ndụ nke mkpachapụrụ anya dị n'ime ya n'aha jizọs bụ onye nwe amen ị gaa n'ebe anyị na-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ mkpughe isi iri abụọ amaokwu nke iri na abụọ ọ na-asị otu a m wee hụ ndị nwụrụ anwụ niile ndị ukwu na ndị nta ka ha na-eguzo n'iru oche eze ahụ ewee ha akwụkwọ dị iche iche asaghịkwara akwụkwọ ọzọ nke bụ akwụkwọ nke ndụ ewee kpee ndị nwụrụ anwụ ikpe site na ihe niile ederere n'akwụkwọ ahụ dị iche iche dị ka ọlụ niile ha si dị Jọn onye ozi ka onye nwanyị mere ka anyị mara na nke ọhụrụ na ahụrụ ndị niile nwụrụ anwụ ndị ukwu na ndị nta asaghịrị akwụkwọ saghekwa akwụkwọ ọzọ bụ akwụkwọ kendụ e sitere n'akwụkwọ ndị a kpee onye ọbụla ikpe dị ka ọlụ ya si dị nke a na-atụwa aka na mgbe mụ na gị abụọ dị ndụ o nwere ihe ndekọ nke a na-edekọ o nwere ihe ndekọ a na-edekọ eji ekpe anyị ikpe ma anyị nwụrụ anwụ akwụkwọ nsọ mere ka anyị mara na mmadụ nwụọ na ikpe ga-esochi ya n'akwụkwọ ndị hibru isi iteghete amaokwu nke iri abụọ na asaa ọsị na emere mmadụ ka ọ nwụọ naanị otu mgbe mgbe nke a gasịrị ikpe esochie ọ gụnyere na anyị onwe anyị mụ na gị abụọ kwesịrị ịkpachapụrụ anya ịkọtasị ma anyị chere na o nwere onye na-ele anyị o nwere onye na-ele anyị mgbe anyị chere na onwe onye na-ahụ anyị o nwere onye na-ahụ anyị n'ihi nke a e nwere ụzọ akwụkwọ atọ pụtara ìhè dị ka ihe ndekọ ka akwụkwọ nsọ si dị eji ede ihe banyere ndụ gị na ndụ m akwụkwọ nke mbụ bụ akwụkwọ nke ndụ na akwụkwọ daniel isi iri abụọ amaokwu kembụ kọrọ anyị akụkọ ihe banyere akwụkwọ kendụ mkpughe isi iri abụọ na otu amaokwu nke iri abụọ na asaa na-emekwa ka anyị mara ihe banyere akwụkwọ kendụ mkpughekwa isi iri abụọ na amaokwu nke iri na abụọ na-emekwa ka anyị mara ihe banyere akwụkwọ kendụ ebe a niile na-akọwara anyị na enwere ihe a na-akpọ akwụkwọ ka anyị ga-aghọta ihe ọwụ akwụkwọ nke abụọ bụ akwụkwọ nke ncheta akwụkwọ nke ncheta n'akwụkwọ ka isi atọ amaokwu nke iri na isii mere ka anyị mara na enwere ihe a na-akpọ akwụkwọ nke ncheta akwụkwọ nke atọ anyị ga-amụ ihe banyere ya anyị ga-eji kpachapụrụ anya bụ akwụkwọ nke ndekọta mana anyị ga-amalite n'akwụkwọ nke ndekọta akwụkwọ nke ndekọta na akwụkwọ isi iri na atọ amaokwu nke iri na anọ mere ka anyị mara na e nwere akwụkwọ kendekọta nehemaya kpere ekpere ya si na-echetakwa ya na ihe niile na ọlụ niile ndị a na-alụ ọla nwanne m nwoke onye na-ege ntị n'akwụkwọ otu n'ime akwụkwọ ejirimara edere n'aka otu onye ozi nke onye nwe anyị a na-akpọ elinjiwa ọ kọwara n'akwụkwọ ahụ nke a na-akpọ oke ọgba aghara ukwuu na peeji nke narị anọ iri asatọ ọ kọwara ihe banyere akwụkwọ ndị a n'otu n'otu n'ebe a akwụkwọ nke ndekọ na-edekọ ihe niile na-eme n'okpuru anyanwụ n'ebe a ọ na-edekọ ihe onye ọ bụla a na-eme ndị e mere na nzuzo ndị e mere na mbara n'otu n'otu akwụkwọ a mere ka anyị mara na ọnụ mmadụ niile ga-abịa n'iru chineke dịka esiri dekọọ ya ma emere ya n'ikwesị ntụkwasị obi ma e ya na-ekwesị ntụkwasị obi n'isi ahụ onye ọ ọbụla edere ya dee ihe ọ ga-abụ n'ihi na a na-edekọ ha dị ka ha siri dị n'otu n'otu ihe niile ndị e mere n'anya ukwu ihe ndị e mere ọrụ e nyere mmadụ ọ na-arụzu mmehie ndị e mere na nzuzo mmadụ na-ama kọchara ha ohere anyị kwesịrị iji baara chineke uru mee ezi ihe anyị onwe anyị tụfuru re na asịrịmasịrị na ihe na-enweghị ihe ọwụ ihe na-abaghị uru kọchara ha n'otu n'otu a ga-ebute ihe ndị a n'oche ikpe nke chineke kpachara anya ikpe dị akwụkwọ nke abụọ bụ akwụkwọ kendụ ịgụọ n'akwụkwọ Luk isi iri amaokwu nke iri abụọ ndị na-eso ụzọ Jizọs gara jee ozi mgbe ha jere ozi n'ebe niile ebe ha jere ozi ndị mmụọ ọjọọ erubere ha isi ha alachikwuta nna ha ukwu jizọs si ya eh, na ndị mmụọ ọjọọ rubere ha isi ya sị na ha ṅụrịla ọṅụ na ndị mmụọ ọjọọ rubere ha isi na ha ṅụrị ọṅụ karịa n'ihi na-edebawa aha ha n'akwụkwọ kendụ ị kwesịrị ịkpachara anya otu ị ga-eji bie ndụ otu aha gị ga-aba n'akwụkwọ kendụ gịnị ka ndị na-eso jizọs mere eji ede aha ha n'akwụkwọ kendụ nke a bụ na ha jere onye nwaanyị ozi na nzukọ ị na-eje ị na-ejekwara onye nwaanyị ozi ije kwuo ozi n'ụlọ ụka kwuo ozi irita mkpụrụ obi n'oru kwuo ozi ime ihe ọma ga-erita mmadụ n'oru kwuo ozi ime ihe ọma ga-enyere mmadụ aka ya bara chineke uru akwụkwọ nke atọ bụ akwụkwọ kencheta akwụkwọ nke ncheta a na-edekọ ọlụ niile nke mmadụ bụ ọlụ ọma niile ndị mmadụ lụrụ a ga-echeta ha ndị ihe ọma ahụ ị na-emere mmadụ mmadụ echezọ mmadụ asị gị meela mmadụ ekwu okwu ha ndị ga-eme gị obi amaghị m nwanne m obi ajọla gị njọ n'ihi na chineke nke mmadụ na-ahụ chineke na-ahụ ha ọ na-edekọ ha a ga-echeta ha ihi nke a ị kwesịrị inwe obi ike ime ihe niile ị ga-eme otu aha gị ga-aba n'akwụkwọ kencheta n'akwụkwọ kendụ n'ihi na ihe niile mmadụ lụrụ ree n'okpuru anyanwụ a a ga-egweta ya na ncheta n'iru oche amara chineke mana ebe kasị mkpa bụ na mgbe a ga-ekpe ikpe a ga-ekpe ikpe site n'adam ga-eru n'onye ikpeazụ nke a mụrụ n'okpuru anyanwụ a ga na-asa ha akwụkwọ ọ bụrụ na chineke ga-abịa kpọkọta ụwa niile onye ọbụla eso ọnụ ya nwanne m ọ bụ na ugbu a dị ndụ ihe ndị a niile nke mụ na gị na-eme a ga-edekọ ha mgbe onye nwe anyị ga-ekwu ha ịma akwara n'ime akọla uche gị m onwe m maara n'ime akọla uche m na ihe ọbụla a na-ekwu bụ eziokwu mgbe ahụ anyị ga-asị ee onye nwe m ikpe gị ziri ezi n'ihi nke a kpachapụrụ anya otu isi eme nwanne gị kpachapụrụ anya otu isi ebi obi kpachapụrụ anya agwa na ndụ ndị na-amụta n'aka ndị mmadụ kpachapụrụ anya ihe ị na-eme n'ihi na ikpe na-abịa ihe niile nke anyị na-eme a na-edekọ ha edekọ kpachapụrụ anya otu isi ebi ndụ n'ebe ị na-agụ akwụkwọ ebe ị na-arụ ọrụ ebe ị na-eme ihe niile dị iche iche na azụmahịa kpachapụrụ anya site na mkpachapụrụ anya jee kwara onye nwe anyị ozi ijecha ozi a aha gị ga-adị n'akwụkwọ kendụ a ga-echetakwa ihe ọma ndị mere arịọ m onye nwe anyị ka onye gị ndụ ziri ezi nke mkpachapụrụ anya dị n'ime ya nke ga-egweta aha mụ na gị n'akwụkwọ kendụ n'ikpeazụ n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen onye mgbasa ozi grant emenike imela n'ozi ọma nke iwepụtara anyị n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba gị ume n'ọlụ chineke nke ị na-alụ imela onye mgbasa ozi onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị na ị nwere ike ịkụrụ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ emeil adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot com onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozioma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị gere ege ma ndị kwupụtara n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo